onye ga-eli igbuo nwanne gị gị na onye ga-ebi anyị gụlibene n'ụwa ngụli gakwa na be mmadụ anyị ezolibene n'ụwa ọnọdụ gakwa na be mmụọ ya ee amalụba na monetio kwekekwe na-ekwe kwerikweri ọ na-ekwekwe nyekene kwetekena amala selibe kwetekena atammicha kicha atammicha kicha eh. nyekene ma maamala selibe kwetekena amala selibe kwetekena atammicha kicha atammicha kicha aṅụ na ngwa na nkụ na-abịa anyị tara ji anyị aṅụọ mmiri doro edo ịmapụ na nwanne dị na mba enugokwe amala selibe na-ese kiri pekempekempe ọkwanukwe nkwete na-ekwe anyị ji chenji geregere

Adam